Let me see that thing. Let me see the thing you put. Can I put the thing I've eaten na na only one number one? Kolia. Ogun to Sharonya. Can you do that? Eh. Ogun mosquito. Kibo ya. Mosquito oh, medicine. Now you put for my food make I eat. Make I eat. Ovungi wọn jẹjẹ wẹ́pù ime five months eh, last week again. Ndewo nụ ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị sim dot siha asịrị fm aka magụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo anyị wetaburu unu ebe a ụnyaahụ bụ nke gbasara otu nwata nwanne anyị nwaanyị bụ onye steeti Ebonyi nke aha ya bụ Amanda onye nke siri n'ụlọ ndị obi na be ha wee gbapụ na steeti Ogun wee na-achọ ụgbọala ga-ebulata ya Ọnịcha mana ka anyị wetachara ya bụ ihe onyonyo ozi ọzọ anyị nwetaziri bụkwanụ ozi dịzị ka a ga-asị na ya bụ ọnọdụ atụgharịala na nke a bụzi nwata na-emegide nne ya ukwu onye nke tinyere ya n'ụlọ kedu ihe mere ebe a nwata ị na-ahụ ebe a onye kụ nwa n'aka agaghị m akpọzi ya nwata n'ihi na ọ bụzi agbọghọ onye mụrụla nwa abụghịzi nwata dịka m si wee ghọta na nkọwa ha na ya bụ ihe onyonyo ya bụ nwata nwa agbọghọbịa nọ n'ọnọdụ nwata tụtara ime mkpuke ezinụlọ ya ewee chụpụ ya maka ya ya bụ nwata a na-agagharị n'ezi ma na-ata ahụhụ wee ruo mgbe nwaanyị a ị na-ahụ ọ nọ na be ya ugbu a hụrụ ya mgbe ahụ o kuzi ngwa n'aka ya bụ nwaanyị akpọrọ ma ya ma nwa ya banye n'ụlọ ya si ka ya na ha biri ọ na-azụkwanụ ma nne ma nwa mechakwanụ na-agwa nwanne ya nwoke si ya ya maranụ ma nwa ọ ga-adị ya mma ịlụ alụ mana kedu ihe ya bụ nwata nwa agbọghọbịa meziri na nke ikpeazụ a ọ ga were ọgwụ anwụnta weghanyere nne ya ukwu ahụ onye tinyere ya n'ụlọ na nri ka o rie nwụọ mgbe a chọpụtara ya bụ ihe na-eme nke nwaanyị a na-ajụzi ya kedu ihe ya mere ya nke mere o ji wee chọọ igbu ya ọnwụ ọsịa na onweghị ọsịa ya na-emegbu gị n'aka ọsịa na ị naghị emegbu ya ọsịa o nwere ihe ị chọrọ n'ụlọ a anaghị emere gị ọsịa na ị na-emere ihe niile nke nwaanyị asịzie ya kedu ihe kwanyere gị na akparamagwa dị otu a ọ sị na onweghị na ọ bụ nnọọ ihe gbatara ya n'uche mana akọgideziri ya bụ ihe kọgide kọgide ma jụgidekwa ya ajụjụ weruzie mgbe ọ kpọrọ aha wee sị na ọ bụ otu onye agbata obi ha bụ onye nke ọ kpọrọ mama amara na ọ bụ onye nyere ya ya bụ ndụmọdụ ya tinyere nne ya ukwu ọgwụ anwụnta na nri ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anya anya na ya bụ ihe onyonyo ma nụrụ n'olu ya bụ nwata nwa agbọghọbịa ka a gbara ya ajụjụ ọnụ ya mere a sịla na Solex si kama lere onyonyo ya ọgwụ mositoko eke itere n'ime nri my senior sister awa bizialụ gịnị kedu ibe na-ese ọ na-emegbu gị emegbu ọ na-emegbu nwa gị ọ pụtasị na mmadụ enyerozi onye ụbịam akazi na nwa nwa onye buru gị ebe ị na-ata avụ na street wee buru gị banye na bie na-azụ gị na nwa gị nri ọgụ agwụ chinobodi aka ọnụ gị ọnụcha gị mechie ide n'isi gị iwe kpete treat you no i don ever cook food for this house i no give you eh? i don ever cook ma give my children i no give you eh? i dey i dey differentiate you from my children i dey maltreat you why you wan me now. Mm, I wonder why you won't kill me. What is the reason? Nothing why you wan kill me why you put poison for food for me man. because dem see bialimunuche just like that. ọ bịa gịnuche ka i gbuo mụ kedu ihe meziri gị. amen. let me see that thing let me see the thing you put ka m bụrụ the thing na vitel na na nle nwanne m nwaanyị ka o lie ọgwụ tusa chọrọ ya kedu ebe dị be. ọgwụ mosquito. ka i gbuo ya. mosquito oh, medicine na i put for my food make i eat make i. ovu gị nwa jeje wepụ ime 5 months eh, last week again no problem no problem chidimma um, it's not gị na onye ka iji ji n'aka ọgwụ tụsa tụsa ka iri m ji mgbe eme ị nwere etielu m na nri ka nlie ka gịnị mezie ka nlie ka abalị m ka m nwụrụ ka iduziere m m m kedu onye gịnị na anyị wee kpa onye ga onye nke ka gị na anyị wee kpa kedu ka unu ji wee kpa ya chief tute chief tute kedu ka gị na ya ji wee kpa ọ bụrụ prezent ka etiele m mmachido ya agbala gị ịchọ ibe ị na-ekwu na mmachido asịrị gị kere m poizin iwe tie iwe tie eziokwu eziokwu o nwere ebe ọjọọ mere gị ana m awụghị nlibe m adematritu kedu ebe iji chọọ iteze m poison na nri ka nri enwere o nwere na ejọs chọọ tell igbu m has azụ ụmụaka m ụnụ anụwo ya ehe ọkụ ikirichala ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa gaala ka m kwụkwa na uche m nke m ji bụrụ mmadụ hmm. ụmụnne m nke a karịkwara nuo nke a juru m anya ee dịka m si wee gwa unu na mbụ n'ihe onyonyo a sị na okwu nke a dịzikwa ka ya bụ ihe a na-asị na ọnọdụ atụgharịala bụ nke a na-asị na reverse abụrụla the case n'olu bekee na ihe onyonyo nke ọzọ anyị wetabụrụ unu ụnyaa maka na imirikiti oge ihe anyị na-anụwa makwa na ihe anyị na-ahụwa mgbe ọbụla bụ ebe nwaanyị na-emegbu nwa bibe ya ebe nwoke na-emegbu nwa bibe ya n'aka makwanụ ụdị ihe dị otu ahụ mana nke a bụzi ebe onye ahụ a na-emere ebere na-emegidezi onye na-emere ya ebere unu mana ihe na-akacha ada ụda na ntị ndị be anyị bụ mgbe a sị na onye ukwu na-emegide onye nta mgbe a sị na na ọgaranya na-emegide ogbenye mana mgbe ọbụla a sị na ya bụ okwu atụgharịkwanụ ọ bụrụzịa ogbenye na-emegide ọgaranya onye ọbụla hụrụ ya atụfu iru mgbe o ruru mgbe ahụ a na-asị na ọ bụzi onye ahụ a na-emere mbere eme bụ ihe na-emegide onye na-enyere ya aka ọ naghị adachi ụda ka mgbe ọ bụ ọgaranya na-emegide ogbenye mana unu mana ihe anyị na-arụ n'ebe a bụ ihe ọbụla anyị hụrụ ọ bụ onye ukwu mere ya ọ bụ onye nta mere ya ọ bụ ọgaranya mere ya ọ bụ ogbenye mere ya anyị na-ebupụta ya ebe a mgbe na-asịkwanụ onye ọbụla na-achọ onye ga-ebi na be ya onye ga-enyere ya aka onye ga-ebikwu ya dịnyekwa anya na mmiri marakwa ebe i si achọta onye ga-ebikwu gị mara ụdị ezinụlọ onye ahụ ị na-akpọta na be gị si na ya wee pụta mara ụdị obi ha nwere na ya bụ ezinụlọ mara ihe ha menwuru na ihe ha na-emenwughị ọkwa na enyemaka ka ị chọrọ inyere mmadụ na onye ahụ enweghị ebe obi marakwa ụdị mmadụ ị na-akpọta na be gị ee asị m gị enyelara mmadụ aka asịkwa m ịhụ onye ihe na-esiri ike onye ga nwụrụ aka gị hapụ ya ka ọ tagbuo onwe ya n'ahụ mana ọ dị ezigbo mkpa ka ị mara ụdị onye ahụ ị na-akpọta na be gị ụdị ezinụlọ o si na ya pụta na ụdị obi ha nwere ọzọ dịkwa ka ibe ya bụ ndị ahụ bi na gburugburu ebe ibi anyị ma na onweghị onye ọbụla nọ n'ụwa ugbu a na-enweghị onye iro ọ bụ ihe dịkwa ezigbo mkpa na onye ahụ bi na be gị onye ahụ itinyere n'ụlọ gị dịka nwa bi na be gị mara mgbe ya na ndị ahụ kpọrọ gị asị na-akpakọzi ndị ahụ bụ ndị iro gị ndị ahụ ịma na ihe na-eme adịghị ha mma na gburugburu ebe ibi ọ dị ezigbo mkpa na ị ga-etinye anya na mmiri wetuo anya ala mara mgbe onye ahụ bi na be gị na ndị iro gị ahụ na-akpakọzi maka gịnị oke nọ n'ụlọ bụ ihe gwara oke nọ n'ọhịa na azụ dị na ngịga ọ dị mma otu ihe onyinye ọzọ ngachọkwa ka anyị anya na ya bụ nke gbasara otu nwata nwoke onye nke ejidere ya na nne ya bụ nne ya bụ ihe na-atụrụ ya aka ebe ọ na-arịba n'ụlọ ndị agbata obi ha ma na-ezute ego ha na-apụta na-enye nne ya ogologo okwu dị mmanụ ka mgbede ka anyị nyekwa anya n'ihe onyinye nke ahụ ka m bịakwanụ Chinonso Ede onye ebe ka ị bụ ok Chinonso nwaanyị anọ ị na-azụ kedụ onye ọ bụ nke anọ ok mọmi mm. so ịma ịma nwaanyị a eh, ngwa just briefly gwa m ife ife meenụ hmm? gị na mma m na ọka m bịa na ndị anọ n'ebe na ruumu nwaanyị anọfụ eh. eh. eh. ebe a na si e m na ọka ya ya 10 na ọzọ 10 10 na ruumu onye a ka eke so ebe na ruumu ya na nọ na windo ka m esi maka ọ na-emechi ụzọ si na windo ya ka so mezie dị windo windo bụ windo osisi ụdị osisi nwanyị windo osisi mm. When my nwa emepee wetara ya 10,000 kemgbe in nke On thursday ka m wetara ada 10,000 mm. thursday last week uh, okay. tata bụ taa tuesday 17th of september I uh-huh, go on the following day ya wetara ya 7 you wetara ya 7 gịnị 7,000 from the same woman Eh. nwaanyị a, ọ na amara na a na-ewele ego ọ ma na a na-ewele ya but the second day ọ fụrụ ah. o ruo on Sunday ah. the second day ọ fụ gị eh. ka ego si wee fụ ya ọ na-apụta apụta ọ na-eme anya fụ m ah. ka ebe imezi ka ọ fụ ya abụba nyanwa na onwe ya o ruo on Sunday ọ nọ n'ime landụ ebe a na-eme mmemme mbụ onye anti anụ ya anti nke a mm. nke anyị na-ezu ego ya mm. ok mọmị m na onwe ya si ka anyị bịa na yard mm. welu na yard sacha arụ banye m nọ ya na onwe mụ na onwe m chọọ iyite akwa ọfụ anti anụ nwoke ọ na-abata fụ anti a sị m na ọka nje ụzọ si na mmadụ ụzọ wee bịa sizie m na ọka m yara ikwu na ọnya nwa bụ ezi m so n'ọka yara ikwu na ọnya nwazi gị ee ọsị m na ọka nchepụtara ya akwa akwa akwa onye akwa nwanyị mba akwa nwanne m nke obere ok si m maka nchepụta ya m na ya ah. ntị akpọ si m na ọka mpụta ezi mpụta ezi ọ m mma na-ajụ ya wee na ọ ebe ya ah. a na-eme mmemme ah. mụta bịa wee ha m na ya abịa ebe 12 ha ruo monde tuo akụ anyị afọ ọkụ ama m ebe ahụ wee bịabasị ebe ahụ. a ndị vigilante central eh. ok nna ọka o si wee mee fazụla ego yi oh, ka efe ị na-alụ gịwa ị na-ele granọt idezizie granọt ya ọ ka eh, ụwa na-afụ ọ ka ụwa na-afụ There are terrible people everywhere. Terrible people everywhere. This small boy, I don't know Kidi. He's 11 years old. My when I kuzili Well, and the Madonna Oh, this is just the height of of irresponsibility. 11 years old boy. In a Eh? You see, I will, uh, the, the essence of this is to make a public show of you. very hopeless woman very hopeless woman ebee ka papa ị nọ n'inland ọk unu bi ebee ka gowa bi oke n'ofu ebe a ka ibi that side oh, well uh, Iba anyị unu anụgonu I had to video the boy because uh, we needed to hear from the horse's mouth. Uh huh. A ikirichala challenge, ahụ a sịkwa m na aghọtaghịzi m ihe ụwa ugbu a na-aghọzi aghọtaghịzi m ndị nne na nna e nwere ugbu a ụdị ihe ha na-azụzi na ụmụaka ana m echeta mgbe m dị na nwata mgbe anyị ka na-etolite etolite mgbe anyị nọ na ọgbọ nwata nwoke a ọ bụrụgodi na ụjọ anaghị atụ gị ihe ikpeazụ ị ga-emedebe n'ụlọ be nne m na be nna m bụ ịgacha ụlọ akwụkwọ ụbọchị ọbụla ị gachara akwụkwọ were mkpịsị odee bụ pen ma ọkwanụ pensụl na-abụghị nke gị bata n'ụlọ isi na isi gị kacha isi mmadụ niile ihe ikpeazụ ị ga-emedebe n'ụlọ nne m na nna m mgbe anyị na-etolite etolite bụ ịgacha akwụkwọ were ihe ọbụla na-abụghị nke gị ya bụrụgodi ee eh, klina nke eji eficha ihe ederede were nke na-abụghị nke gị bata ị ga-akọwarịrị otu isi wee nweta ihe ahụ mana ọ na-agbazi mmegharị ụdị ndị nne ụfọdụ anyị nweziri ugbu a nke bụ na ọ bụ nne ga na-akwanyezi nwa ya na-atụziri ya aka ebe ọ ga-aga wee zuo ori ejidekwenụ nwata nne ya agọlarịzịa ya nwe na-ajụ onye nne na-eme otu a kedu ọnụ ọ ga-enwe iji wee nye nwa ya ndụmọdụ mgbe nwa megideziri ya megidezi ya pụzia na-ezuzi nke ndị ama ma na-apụzi na haiwe kedu ọnụ nne ya ga-eji enye ya ndụmọdụ ụfọdụ oge m na-ajụ onwe m sị nke a ọ bụ agasị na ọ bụ kọndishọn ihe obodo nyere agasị na ọ bụ agụụ bụ ihe bu ya ka agasị na ọ bụ anya ukwu na oke ọchịchọ bụ ihe bụ ya ka ga-asị na o si ya bụ nwaanyị n'ọbara o wee na-akụziziri nwa ya ka esi eme ya bụ ihe kedu ihe ị na-eche na ọ ga-abụ ihe ga-akpata ụdị ihe a maka na ihe ọtụtụ ndị nne na nna na-azụzikwa ugbu a gbara mgharị o ọkụ ụdị ọzụzụ a ka m lechara anya wee malite ide ọmarịcha akwụkwọ a ị na-ahụ ebe a nke na-apụta n'oge na-adịghị anya nke a kpọrọ Uchenna maka na ụfọdụ ndị nne na nna ihe ha na-azụnyezi ụmụ ha ugbu a na-atụzi m ụjọ akwụkwọ a ị na-ahụ akpọrọ Uchenna dịka isi wee hụ ya How an Orphan Rose from Lack to Riches ka nwa mgbenye si n'ụkọ bilie wee baa ọgaranya edere m ya bụ akwụkwọ n'asụsụ na-abọ ọ nọ n'asụsụ bekee ma nọrọkwanụ na asụsụ Igbo n'otu akwụkwọ ahụ ya bụ akwụkwọ bụ akwụkwọ mkpachapụrụ aka n'anya wee dee maka ụmụaka bụ nke ga-akụziri nwa gị ọtụtụ ihe dị iche iche nke mbụ otu esi agụ asụsụ Igbo n'ihi na edere m ya n'asụsụ abụọ asụsụ Igbo nọ ebe ahụ asụsụ bekee nọkwa ebe ahụ maka ndị na-anaghị agụtanwu asụsụ igbo nke ọma mana ya bụ akwụkwọ ga-akụziri nwa gị ee eh, ka esi agụta igbo n'ihi na igbo njide ya bụ igbo dị ezigbo mfe nke abụọ bụ na ya bụ akwụkwọ ga-akụziri nwa gị uru ọ bara ige ntị ndụmọdụ ndị okenye ndị okenye makwa ihe o na uru ọ bara ichebe onwe gị echiche ma kwado onwe gị akwado maka ọdịnihu ọ dị mma ana m ele anya na unu niile bụ ụmụnne m bụ ndị ihe Solex na-eme na-amasị nke ukwuu ga-akwado m site n'ịzụrụ ụmụaka unu akwụkwọ a mgbe ya bụ akwụkwọ pụtara n'ihi na ọ na-apụta na Amazon n'oge na-adịghị anya mgbe ọ pụtara aga m emekwa ka unu mara daalụkwa gị na-eso ebụra ya esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma ekpere m bụ na Chineke nna ga na gị ọkpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke na-eme gị taa bụkwa na mbụ ị na-ahụhụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram na-ahụ apịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyonyo pịara m subscribe ya na mgbịrịgba anya n'akụkụ ka ime ike na-enweta ihe onyonyo ndị ọzọ ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze m ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mmanwụ ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị maka na share bọtịn ya maara gị mma onye nke m udo dịrị unu